Ọ bịara ebe onye abịagbula ya, mgbe ọ ga-ala, mkpụmkpụ apụkwala ya n'azụ. ya, n'azụ. May one's visitor not constitute a problem, so that on his departure he will not leave with a hunchback.